rịọ ya ka o wee gbaghara gị mmehie gị niile ma sogidekwe ya n'oge niile mgbe ị mere nke a ị gaghị anọkwa n'ọmụmụ ikpe mgbe ị nwụrụ